Uh, ụmụ ọdịnala ndewo ndewo ah, eze nwanyị ekele m ya gaziere gị um, taa ụbọchị eke taa eke wuchi eke wụ onye nna ọkwa n'ezi nna ọkwa na awụ eh, eh, ịgasị elu kwa anwụ ọkụ ọkụ eh? ah, Chieke Uchi ọ na-efe ọ na-asị gị Biafra the land of the rising sun ọ Chieke ka a na-arịfa ya ọkwa nsọ na aka ndị Rom bịara tụọ achị change sun to son deceive all the world with Jesus so anwụ ka a na-ekwu ya anwụ na mma ya dịkwara anwụ na mma nna anyị anwụ nwekwara ihe anyị chọrọ na na-emere anyị lena otu o si enye wa ọkụ ọwụ ya nepa ala ala ọwụze sola sola ọkwa anwụ ọ ga-adịrị ya na mma anyị si biko n'ụbọchị a na anyị na-akpọku ya hụ alachi ukwu ya hụ ụwa alachi ukwu ọya ka ha gbanwere to ya we asị biko eh, ọ dị aha niile ha mebiri anyị ji igbo na-emezikwa ya eh, ihe ejikọ e ụwa wu igbo ọwụ igbo wụ ụda ụda agbara na anụ mee ihe ikwu ọwụ igbo asị m ya gaziere ụmụ Igbo n'elu ụwa gaziere ụmụ Igbo niile n'elu ụwa ndị ọma ndị ọma biko anyị were ohere a na-akpọ ya hụ ala chi ala n'elu anyị na-akpọkwanụ chi na eke ọkwanụ ya chi ukwu n'ihi na anyị niile wu chi chi chi onye ọbụla ụcha chike mụ na chimso ya gazie ma na-asị biko agbara ukwu agbara nta ndị nna nna anyị ha na ala mmụọ anyị na-ekele unu ndị nne nna anyị na ala mmụọ anyị na-ekele unu anyị sị na anyị unu awụrụla ga awụgide ruo mgbe ebie otu akwa ka anyị sisi biko ndị eze nwaanyị ala eze nwaanyị mmiri na eze nwaanyị ọnwa ya dịkwara unu na mma ndị nne niile anyị na-akwanyere unu ugwu ka a na achịkwa unu oche unu dịka ndị isi n'elu ụwa na unu ga-achị achị ọnwa unu ga-ekwu ihe ga-eme anyị nwawa ụmụ nwoke anyị nọ na-eleru anya na-akwadokwa n'ihe unu na-eme ya gajere ndị nne niile otu a ka anyị si biko eke orie afọ na nkwọ ụkwa na agbara anọ ji ụwa a na-akpọ east west north and south n'asụsụ bekee ọ wee ka ori afọ na nkwụ ka ha kwuru ha zụrụ ihe niile ezo anyị ga-ekpugheru na ihe niile ezoro ezo ya gaziere chi eke n'ụbọchị a n'ihi na anyị si eke gakwa ga-eketara anyị oke anyị eke gakwa ga-eketara anyị oke anyị otu ahụ ha si bịa zuru ya nga ha chikwa otu ahụ weghachi ya ya gazie ọ ya mere m ji si na anyị ga dịka omenala anyị jiri dị omenala igbo anyị na-emewe omenala igbo ị na-anụ 5G 4G ya generations thousands of years omenala igbo 4 5 of years ọ ebe anyị na-alaghachi ọ mgbe ihe dị pure akwaghachigo onye nzọpụta gwa unu ndo onye nzọpụta unu awụghị nwa bekee ọrụ ihe ị ga-eme ime ọwụ nwa bekee ọ nwanne m nwoke wụ onye nzọpụta elekwuru otu o si zọpụta ọ ịgwa gị eziokwu ka o ji zọpụta gị enweghị ọzọ ọ nọwe oh, <laughs> ya na-agwa nwa iwe eziokwu asha alaala aghụghọ alaala mmegbu alaala onye mmeghe agbara kụgbukwe ya gaa nọ ya ahụ ihu nne ochie osisi awụ nne ochie osisi na-ele nwanne m ya sịrị ya gaa raụnd otu a gaa si n'azụ ahụ ebe anyị si aga werekwe otu a ọ na-eme gawa sere gawa e, agbanyụrụ ya agbanyụ were ya gawa otu ahụ zie osisi a ya ahụ nne ochie ụnụ na ama unu mata ya site taa na-aga na-ese nwa ya na-eme so anyị nọ n'ihu nne ochie ụkwanụ nneọma ezinne ụkwanụ ya ka ha kpọga nne chi ụkwanụ ya wụ nne eh, ochi ụkwanụ ya wụ nechọ hụrụ ihe ole ha kpọga ihe dum ahụ hụrụ e otu ndị ọcha zuru nechọ from nnechi ọhịa ha mere anyị ahụ e na ihe dum ha zoro ezo anyị ga-agbasucha ha afọ edekwala n'ịntanetị dejuo asị m ya gaziere onye ihu gaziere onye nta anyị were ohere a na-akpọ si um, ka anyị site taa ụbọchị mbụ n'ọnwa mbụ n'ụwa ụwa afọ ọhụrụ ị na-anụ afọ ọhụrụ ala Igbo afọ ọhụrụ agụrụ eji ekedo orie na afọ na nkwọ gụọ ọwa ya ka bidoro taa ha kpọga first April e, first April full nwụrụ taa ọ ga-adị ahụkwa ihe unu ga-enweta ugbu a April wise April wealth April good health April ihe ọma ihe ọma onye ha na-agazi inweta ya gazie dịka ha na-ewere otu ọjị nwanne bịa achịkwa ha na-ewere otu ọjị ee n'ihu anyị na-ewuru otu ọjị na-enye chieke anyị ji ọkpụkpọ ọjị abụọ n'aka anyị na-ewere otu na-enye chieke chieke biko were ọjị a eke wụ ọkụ ọkụ eke wụ anwụ anwụ e, ọkụ lekwa ọkụ mgbe ọbụla ekwere e ọkụ ma ị mụnyere ọkụ ọkwa anyanwụ ka ị kpọrọ oku marakwa na ya amara mgbe ọbụla ị ọkụ ma ọ bụ n'ekwu igwe gị ga-echiri nke ọbụla e mere onye kpọgokwuwe onye anyanwụ ọbịa ya shiere gị nri ya ọ na achọ ọkụ ọkwa onye obiọma sị m ya gajikwere anyị ọjị hụ na ọjị agaala ije etikwere m ya n'ime ọkụ ọjị ji aka ya gaa n'aka nri mgbe ọjị gara n'aka nri ọ ngọzi ngọzi asị m ya gaziere anyị o ihe dum a nwee ka ama ama eme atara m ya n'etiti ọkụ ka ọ gbaa ọkụ ya achọrọ ụzọ ya dọwa n'aka anyị anyị jikwara ọjị ka na-ejikọta onwe anyị ọnụ na-ejikọta anyị na ya hụ ala chiukwu ọnụ ala n'elu chineke chiukwu anyị si na anyị na-aga awụgide ruo mgbe ebi ebi ndị nne anyị ndị egede ụmụ na ala mmụọ ndị otu niile na ala mmụọ ndị ọgbanje na ndị agwa ekele m ụnụ ya gazie hmm. ụmụ mmiri unu gee ntị ndị mara mma ka unu wụ unu kachasị mma mma n'elu ụwa ọ wụ ụmụ gboo ka unu wụ anyị awụrụ ahụkwala ihe anyị wụ ga-awụgide ruo mgbe ebighị ebi ọwa anyị nwe ụwa ụwa wụ nke anyị nwa onye anyị na-adụ aha ya agbara ya elohuchala ha ebidokwala n'ọrụ ya gazi anya na-awụ ọjị a ka anyị mara n'ụlọ ọjị gbara ọjị agbara anọ ọjị gbara anọ ekorie afọ na nkwụ. asị ọ ga-agajiri anyị ụbọchị eke ise gajere anyị ụbọchị orie ise anyị ụbọchị afọ ise gajere anyị ụbọchị nkwụ. ise hụla ya gazie anyị wuru ọjị asị ebe anyị na-agbara na-atakọ ya anyị gụọ onwe anyị ọnụ anyị ruo isii anyị ya aka e, onye ịhụta onye azụmegere takwa aka anyị na-agbara chi erikọ anyị nye ha nke ha anyị aka anyị ọ ya wee orikọ mana nri mana ọjị mana mmanya a na-aṅụ aṅụ ọ ya wee orikọ taa ka igbo si ebi ndụ mgbe mbụ ọ laghachi ahụ a sị m ya hụ alachi ukwu ala n'elu a na-ekiri ụnụ ihe ọjị abịala asị m ndị nna nna anyị na nne nna anyị na ala mmụọ ọjị abịala nụ ndị egede na ụmụ ọkpọ ala mmụọ ụkwana awụ agbara mmiri agbara ala na agbara ọnwa ọjị abịala nụ ndị ezi ya gazie eke ori afọ na nkwụ ọjọọ abịalụ ahụla e onye ihu hapụrụ n'azụ aga otu a ka anyị dị mbụ otu anyị ga-adị ugbu a eze nwanyị ọjọọ abịalụ nwaanyị wee isi ọnwụ ha ka a na-asa abụ fel ma ọjị ma ntamimo otu ọdịmma kameraman isokwa ka akwa anyị atala ọjị n'ụbọchị eke ya kwa n'ụbọchị dị mkpa ọ ụbọchị taa bụ ụbọchị ndị igbo bidoro ịchị ụwa ọ ụbọchị taa ka ndị gboo wu ndị ojii nọ n'elu ụwa niile ndị nwere ụdị ntutu anyị nwere ụdị ntutu a lekwe lekwa ụdị ntutu ị ga-enwe mara na ọ kere gị ma ị nwee ụdị ntutu awụ chukwu kere gị na ya ihe mere mkpụkpụ okpu ma ọkwa ihe ukwu ma ajụla m gị ụdị ntutu ị ga-enwe dịrị ya na Revelation chapter 1 verse 14 and 15 Revelation 1 14 and 15 ụdị ntutu ị ga-enwe mara na kere gị ị ga-enwe ụdị ntutu a ga-atụwekwa onye kere ya gazienu anyị were mkpụrụ ose ọjị asaa na-akpọ agbara asaa mmụọ asaa n'ala Igbo si ha bata na ha bata bịa chi anyị n'ihu chi anyị n'azụ chi anyị n'aka ikpe chi anyị n'aka nri chi anyị na nkọnkọ egbu aba ha cheruo ala ha cheruo elu ha chezuo ma ewerekwa mkpụrụ ose ọjị asatọ asaa asaa were na-asị o chere n'ihu chekwe n'azụ oche n'azụ chee n'ihu na ngọzi ngọzi ka anyị ga na-enweta ihe ọma ihe ọma ka anyị ga-akụ ihe ọma ihe ọma ka anyị ga-aghọrọ ihe onye kụrụ ya aghọrọ ọ bụrụ ebu mgbu onwe nwa mmadụ emegbule nwa mmadụ nwa mmadụ emegbule nwa mmadụ biri ka mbili o mhm. asaa asaa asaa biko ka nke a na-aga n'ihu nne mmiri na-asị na ya bịakwara bịa ịkwado eke n'ahịa a na-eme anyị si ya dịkwara nne mmiri na mbụ. na mmụọ adịkwara Chieke na mmụọ dịkwara Chieke na mmụọ a na ha ga-awụ otu ga-awụgide ruo mgbe ebighị ebi be ready to receive that. Uh, hello. ya gazienụ biko ozi na-ezi ndị Igbo wụ na Igbo ewerela ọchịchị ọzọ Igbo na-achị ọkwanụ ndị Afrịka ndị eledara anya akwakwarụ na agwa na the first shall be the last and the last shall be the first akwado ihe eze o mezukwala Afrịka ahụ ha nọ na-eleda anya ọha ndụ nwe ụwa enyeghachikwala ha ụwa ha ndị bekee unu marakwa ebe unu shi bịa tinyekwa na isi laa akwanụ bifo ya bifo ya n'ila unu n'ịla ihe unu hụrụ unu were n'ihi na ya nzi eme ihe mmụọ ihe kpebiri n'ala ise ochie na nne ochie na ụmụnne ochie ọ ya garịrị eme um, ebe ahụ isi mmiri na ihe mmụọ n'ala Igbo niile asị m biko site taa taa wụ ụbọchị mbụ n'ọnwa mbụ n'afọ ọhụrụ ndị Igbo nke a na-agụ na eke orie afọ nkwọ ụbọchị anọ mere ofu izu oh, izu asaa mere ofu ọnwa ọta anyị agụ ihe ọbụla na-awụ ụka ahụ aka ya anọ ya onye nakwa na-ejighị ụzọ ebe wa ọnwa ọ nne anyị ọnwa bụ onye na-eji ihe gbasara izu ihe gbasara ụbọchị asị m ya gazikwere nna anyị ọnwụ ise ọha otu a ka ọ dị maasị biko um, ugbu a ka anyị sị na ọwa anyị na-achị ọwa anyị na-achị na onye ọbụla na-achị ezinụlọ ya otere na ị na-achị ezinụlọ gị gala nwunye gị abịa na ezinụlọ gị ọ gị nwa nwawo e, e, onye eze nwunye gị wụ lọlụ ụmụ gị wụ adaeze ọbara eze ọwụ ihe unu ọ nọ n'ime ọbara unu sitekwa ugbo ọ ga-ama mma ka ndị Igbo mara na ịsụ asụsụ ha na aka abara ahụ uru karịa ịsụ asụsụ onye ọzọ enwe mgbe ị ga-asụ asụsụ gị ee eh, ihe mere ndị a ji ndị dum na-asụ asụsụ ha ya ha na-emepụta ihe ndị na-asụ na-asụ asụ onye ọdọ ha anaghị emepụta ihe n'ihi na imepụta ihe ihe mmụọ agbara ya alọghachila mmụọ niile abatala chukwu abatala chukwu alọghachigo onye unu kpọga mezaya ya ọ lọtala ugbu a ngwakwara onwe gị ugwu agbachiela ụwa coronavirus ọwa iji anyị ji bịa awụ ihe eji ọnụ ekwu enweghị ihe ị ga-eme yi kan do anytin ikwuo pleg chụm so so nga ka o biri onye kwaikwara onwe gị ugwu yi enjoy life ị ga-akwara onwe gị ugwu atụọ virus otu ụwa dị ya gazie eh, onye anyị gbakwara n'ụwa ụwa ọma ihe a ga-esikwere unu ike ihe dum ga-agara unu ka a na-ekwu ekwu ya na-eme eme site taa ozi asị ka eh, ọhịa awụ na obi nta ya obi nta ya ahụ ala na isochi ọ ebe anyị nọ mụ onwe m kwana eze eze kwesịrị enyi nna ya obi ọha Eh, fọ ndị na-amabeghị onye m ọmụ awụ eze eze kwesịrị enyi nna ya obioha na fesbuk ehm, ihe dum edekwara wụ iji mee ka unu mata ndị unu ọ biafra ndị igbo eh, ndị ojii n'ala afrịka ọwụnụ nwe ụwa enye achịkwala n'ụlọ ụwa unu ehm, ndị bekee eh, rụrụ ala ndị arab china ha dum rụrụ ala ha dum mechiri unu ike ha zuru ihe unu were na-achị unu Ah, obi ekwela asụ m ekele dịkwara chukwu ekele dị chukwu chukwu mm, ya gazie